come come i no wan believe say thief dey dis house o oh. so i go suffer finish go outside thief igbo come dis house una go get mind thief di igbo come wey my igbo. wey my igbo spark am the go dey pass am the go dey roll up the goal. i dey on the low i dey in my zone i just wan the go. confusion the day wahala e dey i don want to know i just wan dey my zone dey on the low dey smoke am the go wey my igbo. Agbobo no come the drag am we me the pass am the go. I dey on the low, hu with my igbo. While I dey, confusion the day, I don't want to know. I just want the smoke, I dey on the low with my igbo. Pass me lighter first, make I smoke and think about my future. Combination with Rizla light am everything a mixture. No hard coder, no address. Cloud nine na my new address. Mary Jane, I give you access to ease my stress. As I take to drag, no dey follow me talk, I dey follow you drag. As I just dey calm, I dey keep distance, I dey cover the scars. If I come see sars I go follow them talk, they go follow me cap. Fagbool of fire, pass the make I confess. If na presidency, I contest. Igbo dey for me, I no get worries. Some of that one na less. I just wan day on steez, I just wan day on snooze, I just wan day on cruise. Igbo day, I can't lose. Waves that, with my Igbo. Spark am the go, the pass am the go, di roll up the go. I dey on the low, I dey in my zone, I just want the go. Confusion the day, wahala i e day, I don't want to know, I just want in my zone, dey on the low, they smoke am the go, with my ego. I bobo no come the drag and with me, they pass am the go. I dey on the low, hey shoot, with my ego. Wahala i e day, confusion the day, I don't want to know, I just want the smoke, I dey on the low, with my big problem shared is a problem solved. My problem choke, so I take one puff. My friends them know I they go non stop. <laughs> That's a learner's cough. If your head no fit carry, drop that stuff. I'm on the street too rough. Nobody go show you love. Man, I have seen enough. Now make I the hole up, roll up, smoke up, choke up, drink up, eat up, sip up. Anyone within my body, I do. Me, I get Jesus. Now make I look up. So no they think about me, about me on my future. Cause me, I the on the bone, I the mixture. Combination with loud. The only solution now, pass the bill, make I confess. If not presidency, I contest. Igbo day for me. me, I no get what is some of that one na less. I just wan day on steez, I just wan day on snooze, I just wan day on cruise. Igbo day I can't lose. We said we my Igbo, spark am the go, the pass am the go, the roll up the go. I dey on the low, I dey in my zone, I just want the go. Confusion the day, wahala the day, I don't want to know. I just want in my zone, dey on the low, dey smoke am the go. We my Igbo. I go no dey the dragon with me, the pass am the go. I dey on the low, hey shoot, we might go. While I dey, competition the day, I don't want to know. I just want the smoke, I dey on the low, we might go.